ịgbọba igbo ekele m nọ nke onye chiri ya zere ọ bụ na igbo memories tv ka akụkọ igbo nke ụbọchị taa si abịara gị n'akụkọ igbo n'ụbọchị taa gee ntị ka ị n'isiokwu anyị ji mere akụkọ onye ahụ ji aha lebo pati azụ ọkwa ọchịchị naijiria aha ya bụ maazị Peter Gregory Obi agaala njem na Borno steeti achụpụla ụmụnne abụọ n'obodo Lude na Mbaise Imo steeti ụgbọ oloko nke si Kaduna aga Abuja adapụna n'okpuru ya isi ụlọ ọrụ ọba ego n'obodo anyị bụ Naịjirịa bụ CBN n'ahịa ịchafụ agbatịala oge a ga-akwụsị iji ego ochie azụ ahịa Cohen onye ahụ ji aha Labour pati azọ ọkwa onye isi ala Naịjirịa aha ya bụ Maazị Peter Gregory Obi emeela njem gaa na mpaghara Borno South bụ ebe ndị oyi ndụ egwu Boko Haram kachasị akpa ike na Naịjirịa njem a Obi gara n'ebe a na-akpọ Bio Emirate ga-eme ka ọ bụrụ onye na-azọ ọkwa onye isi ala mbụ na Naịjirịa ga-eme njem na mpaghara ahụ obi jupụtara ndị obodo Chibok Kwoza na-aṅụrị maka na ha atụghị anya na onye dịka pete Obi ga-abịa ileta ha Obi gwara ndị bi na mpaghara ahụ sị abụ m otu n'ime unu ahụ m na-ata na-emetụta m amaara m na unu na-agba mbọ na-achọkwa ịlaghachi n'ọrụ ugbo unu ana m ekwe unu nkwa na ọnọdụ nchekwa ọjọọ agaghị adị ire ọchịchị m na-asịkwa na ọchịchị m ga-enye unu ndụ dị mma unu emeela maka mbọ niile unu na-agba na mba anyị agaghị m echefu unu ndị obodo ahụ kelekwara Obi maka ịbịa leta ha na mberede ma sị na ha ga-akwado ya n'ọkwa onye isi ala ọ na-azọ ndị so Peter Obi mee njem a bụ osote ya bụ Dati Yusuf Baba Ahmed onye isi Labour Party bụ Julius Abure onye na-azọ ọkwa gọvanọ bụ na n'aha Labour Party bụ Ibrahim meshele nakwa onye haziri ya bụ njem bụ Isaac balani na ọtụtụ ndị ọzọ cheta na obi malitere achụmnta vootu ya na mpaghara ugwu nke naijiria n'ime izu ụka ole na ole gara aga mpaghara southern bonu so n'ebe ndị oyi ndu egwu boko haram kpara ike n'ihe dị ka afọ 2014 bụ ebe ha kpachiri ọtụtụ obodo dị n'ebe ahụ ọ bụ n'oge ahụ ka ha wuchiri n'ụlọ akwụkwọ ụmụ nwanyị dị na obodo chibok ma tọrọ ụmụ akwụkwọ dị narị abụọ na iri asaa na isii ka ọnwa Eprel dị na mkpụrụ ụbọchị iri na anọ 2014 ndị agha nakwa gọọmenti Naịjirịa gbapụtara ụfọdụ n'ime ha ebe a kajichiri ọtụtụ ndị ọzọ rute ugbu a. Ngwa lee ihe nkiri so ya n'asụsụ Bekee. Democracy! Ah, oh, Nkeke, thank you. Jamaa Borodu, salam alaikum. happy. Ah, thank the good news of my own, is to ah, thank all of you that are gathered here when you're so welcome. Thank you, Thank you so much. Coming out to listen to us. We've been in Bororo today. We have gone to the youth. We've spoken to the youth in their thousands. We've spoken to the women in their thousands. We're here. By the time we combine all this, we must have, must have spoken to several thousands. from Bororo today. The vice presidential candidate, Aisha, everybody has spoken to you. The party chairman, telling you what our party wants to do. All I want you to do is to hold those responsible for a new Nigeria. Yeah. For a long time, for a long time people have wasted, for a long time people have wasted the future of the children of Nigeria. They wasted our time. We cannot continue this way. And that is what I intend is offering. We said we will secure and unite Nigeria. The enemies are no more formidable. The criminals are no more formidable. It is lack of leadership and lack of support for those people who put on the front line. That is why Toda is uh, everybody around. We will make sure that if a policeman or a soldier goes out to fight criminal, he will do so, assuring that the state is behind him. Ndị be anyị, akụkọ ọzọ rutere Igbo Memories TV n'ụbọchị nke taa na-ekwu na-achụpụla ụmụnna abụọ n'obodo Lod na mba ise Imo steeti. ndị be anyị arụ na-eme nwanne ọ na-alụzi nwanne ya otu nwa okorobịa na nwanne ya nwaanyị abụrụla ndị a chụpụrụ n'obodo mba Mbaise n'Imo steeti n'ihi na nke nwoke na-alụ nwanne ya nwaanyị ka nwunye akụkọ ajọ gburu udele ma si gwe nkakwụ n'isi mere ndị otu ọrụ nche na Mbaise Imo steeti jiri chụpụ ha n'obodo ha wee nye ha iwu mmiri zowe anwụchawa ihe emela ha tinye isi n'ala Mbaise ọzọ ngwa lee ihe nkiri so ya yes here wo ndị aka security sekuriti eh, the coordinator the members uh, Abraham Biale the 2 the young man jiri nwunye nwanyị mere nwanyị naanị na. the law of the land is that they are, they are supposed to leave this lude immediately so here we ebe para with ivu ha from here na agbata na Nnamdi so that they can go any destination a chọrọ ha ịga ka and iwu anyị nyere any of them anyị hụrụ na lude again will have himself to blame ma ọ bịara aka ọma ma ọ bịara aka ọjọọ anyị achọghị ma anyị nidihikwa ihe n'ala ude so anyị ụlọ ahụ ngwongwo hụ na agbada mba na mba ọ ihe anyị chọrọ ime ka ndị lude mata ndewonu ụgbọ oloko si kaduna aga abuja esila n'okporo ya dapụ ihe ọdachi ọzọ adapụtakwala n'okporo ụgbọ oloko si kaduna aga abuja dịka ya bụ ụgbọ si na ụzọ okporo ya dapụ Nke a mere mgbe ụgbọ a nọzi nso ọdọ ụgbọ oloko nke Cuba na Abuja, cheta na abalị ise gara aga na otu ụgbọ oloko si Takpe na-aga sịkwa sikwa n'ụzọ okporo ya dapụ ma danye n'ime ọhịa tupu ndị njem awụba n'ime ya, nke a mere n'ụbọchị iri abụọ na atọ nke ọnwa Jenụwarị 2023. Okay, my name is I write for This was the train that derailed. So the engineers are working on today is Sunday, 29th of um, January 2023. The train has been lying here for two days. So this Sunday, they are trying to make the rail available and free for commuters. This is Kuba train station. And that's the Dantata estate. So apparently the train was coming from Kaduna on its way to Idu. About four or five minutes from here is um, Kubwa train station. isi ụlọ ọba ego n'obodo anyị bụ naijiria bụ central bank cbn na ahịa ịchafụ abatala oge a ga-akwụsị iji ego ochie azụ ahịa ụlọ ọba ego etiti nke naijiria agbatala oge ha tinyere maka ịkwụsị iji ego naira ochie atụ mgbere ahịa onye isi ụlọ akụ etiti bụ godwin emefiele kwuru nke a n'akwụkwọ ozi o wepụtara taa bụ sọnde abalị iri abụọ na iteghete nke ọnwa jenụwarị 2023 o kwuru sị anyị na-enyekwa ụbọchị iri ọzọ malite n'ụbọchị iri atọ na otu nke Jenụwarị 2023 ruo ụbọchị iri nke Febụwarị 2023 ka ndị mmadụ ọkachasị ndị bi n'ime obodo nwee ohere ịgbanwe ego ochie ha ma nweta nke ọhụrụ ọ gafee ụbọchị ahụ mmadụ agaghị enwezi ike iji ego ochie tụọ mgbere ahịa na Naịjirịa ndị ọrụ anyị na ndị ọrụ EFCC na ICPC na-agba mbọ ugbu a ịhụ na atụmatụ a gara n'ihu o kwukwara na CBN nyekwara ohere abalị asaa ọzọ malite n'ụbọchị iri nke ọnwa Febụwarị ruo ụbọchị iri na asaa nke Febụwarị iji nye ohere ka ndị ka nwere ego ochie gaa tinye ya n'ụlọ akụ mana ha agaghị enwe ike iji ya tụọ mgbere ahịa o kwuru na obi dị ha ụtọ na atụmatụ naira mịpụtara mkpụrụ maka na ihe ruru pasentị iri asaa na ise ego niile dịbụ n'aka mmadụ alaghachila n'ime ụlọ akụ dị ka ha tụrụ anya ndị be anyị ọ bụ ebe eso ili ya n'ebe a ka akụkọ igbo nke ụbọchị taa na-abịa n'isi njedebe ka ọ dị oge ọzọ ndeewo